eche na mmiri n'ọgbọgba sachaa aka gị Mee ihe kwesịrị ekwesị iji gbochi mgbasa nke coronavirus. Nye ohere opekata mpe mita abụọ n'etiti gị na ndị ọzọ.